isiokwu a na-amụ amụ nke atọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Maachị 25 ruo 31 Jehova ga-enyere gị aka n'oge ihe siri gị ike amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a Jehova ga-eme ka unu kwụrụ chịm Pita nke mbụ isi ise amaokwu iri abụ nke otu narị na iri abụọ na anọ hụ Jehova na ụmụnna anyị n'anya ihe a ga-amụ ihe anyị ga-eme ka Jehova nwee ike inyere anyị aka n'oge ihe siri anyị ike paragrafụ nke mbụ na nke abụọ ajụjụ olee nsogbu ụfọdụ nwere ike ịbịara ezigbo ndị na-efe Jehova ọdachi nwere ike ịgbanwe ndụ anyị na mberede Dị ka ihe atụ e nwere otu nwanna ji obi ya niile na-efe Jehova aha ya bụ Louis a na ọ na-arịa ọrịa kansa dọkịta ya gwara ya na ọ fọrọ naanị ọnwa ole na ole ka ọ nwụọ otu nwanna nwaanyị aha ya bụ Monica na di ya na-arụsi ọrụ Jehova ike mgbe niile otu ụbọchị nwanna nwaanyị Monica chọpụtara na di ya na-eme ihe ọjọọ na nzuzo kemgbe ọtụtụ afọ otu nwanna nwaanyị na-alụbeghị di aha ya bụ Olivia gbapụrụ n'ụlọ ya n'ihi na oke ifufe ga-amalite ibibi ihe n'ebe ha bi n'oge na-adịghị anya mgbe o mechara lọghachi ọ chọpụtara na oke ifufe ahụ alaala ụlọ ya n'iyi ndụ ndị a niile anyị e kwuru okwu ha gbanwere n'otu ntabi anya ụdị ihe mere ha ọ metụla gị enwetụla ihe mere ka ndụ gị gbanwee ọ bụ eziokwu na anyị na-efe Jehova anyị na-enwekwa nsogbu ma na-arịa ọrịa otu ọ na-adị ndị ọzọ ndị kpọrọ ndị Chineke asị nwekwara ike ị na-emegide anyị ọ bụ eziokwu na Jehova anaghị ewepụrụ anyị ụdị nsogbu ndị a ma ọ kwere nkwa na ọ ga-enyere anyị aka o nwere ike inyere anyị aka anyị a na-enwe ọṅụ na-eme mkpebi dị mma ma na-efe ya ọ bụrụgodị na nsogbu siri ezigbo ike abịara anyị n'isiokwu a anyị ga-eleba anya n'ụzọ anọ Jehova si enyere anyị aka ma ihe ndị dị ezigbo njọ mee na ndụ anyị anyị ga-elebakwa anya n'ihe anyị kwesịrị ime ka otu a o si enyere anyị aka baara anyị uru Jehova ga-echebe gị paragrafụ nke atọ ajụjụ ọdachi bịara anyị olee ihe nwere ike isiri anyị ike omume ihe mere o ji esiri anyị ike ọ bụrụ na ezigbo ihe ọjọọ eme anyị o nwere ike isiri anyị ike iche echiche nke ọma na ime ezigbo mkpebi maka gịnị ọ bụ maka na obi nwere ike na-ajụ anyị ezigbo njọ anyị nwekwara ike ị na-echegbu onwe anyị o nwere ike ịdị anyị ka ebe anyị na-aga n'ebe gbara ọchịchịrị na-amaghị ebe anyị ga-etinye isi legodo otu ọdụ ụmụ na nwaanyị abụọ ha e kwuru okwu ha mgbe ọnwa bịara ha nwanna nwaanyị Olivia sịrị mgbe oke ifufe ahụ mebichara ụlọ m amaghị m ihe m ga-eme eme nwanna nwaanyị Monika kwuru gbasara ihe ọjọọ ahụ di ya mere sị ihe ahụ di m mere mechuru m ihu ọ dị m ka mmadụ ọ mara m mma ọ na-esiziri m ike ime ihe ndị m na-emebu nke ọma enwetụbeghị mgbe m chere n'ejiche na ụdị ihe ahụ ga-eme m olee otú Jehova kwuru ọ ga-esi enyere anyị aka mgbe anyị na-amaghị ihe anyị ga-eme eme paragrafụ nke anọ ajụjụ dịka e kwuru na ndị Filipaị isi anọ amaokwu nke isii na nke asaa gịnị ka Jehova kwere nkwa imere anyị ihe Jehova na-emere anyị Jehova kwere nkwa inye anyị ihe Baịbụl kpọrọ udo Chineke na-enye Ndị Filipai isi anọ amaokwu nke isii na nke asaa sịrị unu echegbula onwe unu banyere ihe ọbụla kama na ihe niile na-ekpe na ekpere, na-arịọsikwanụ Chineke arịọrọ ike ma na-ekele ya ọ bụ otu unu ga-esi mee ka ọ mara ihe unu na-arịọ udo Chineke na-enye nke karịrị nghọta mmadụ ga-esi n'aka Kraịst Jizọs chee obi unu na echiche unu nche ụdị udo a na-ekwu okwu ya ebe a bụ otu obi si eru anyị ala ma anyị na Chineke dịrị n'ezigbo mma udo a karịrị nghọta mmadụ ọ na-akpa ezigbo ike karịa otu anyị nwere ike iche n'echiche enwetụla mgbe obi ruru gị ala otu ị na-atụghị anyị ya mgbe ị kpesịrị ekpere ike ọ bụ ya bụ udo Chineke na-enye paragrafụ nke ise ajụjụ olee otú udo Chineke na-enye si eche obi anyị na echiche anyị nche ndị Filipa isi anọ amaokwu asaa kwukwara na udo Chineke na-enye ga-eche obi anyị na echiche anyị nche okwu Grik esi sụgharịta iche nche bụ okwu ndị agha a na-ejikarị ya akọwa otu ndị agha na-esi eche obodo nche ka aka ndị iro ghara ịkpara ya ọ bụrụ na ndị agha na-eche obodo nche obi na-eru ndị nọ na ya ala mgbe ha na-ehi ụra n'ihi na ha ma na e nwere ndị agha na-echebe ha ọ bụ otu ahụ ka ọ dịkwa mgbe udo Chineke na-enye na-eche obi anyị na echiche anyị nche obi na-eru anyị ala n'ihi na anyị ma na-enweghị ihe ga-eme anyị dị ka anyị hụrụ n'ihe mere ha na ọ bụrụgodị na ọnọdụ anyị agbanweghị ozugbo obi ka nwere ike iru anyị ala ọ bụrụ na obi eruo anyị ala ọ na-emekarị ka ọ dịrị anyị mfe iche echiche nke ọma ma mee mkpebi dị mma paragrafụ nke isii ajụjụ gịnị ka anyị ga-eme ka udo Chineke na-enye nwee ike ịbara anyị uru ihe anyị kwesịrị ime ọ bụrụ na obi ekoro gị n'elu rịọ Jehova ka o nyere gị aka otu ahụ ndị bi n'obodo si akpọ ndị nche ka ha bịa chebe ha olee otu ị ga-esi eme ya na-ekpe ekpere ruo mgbe Jehova mere ka obi ruo gị ala nwanna Louis anyị kwuburu okwu ya kọwara otu ya na nwunye ya a na sitachi obi mgbe ha matara na ọ fọrọ naanị ọnwa ole na ole ka ọ nwụọ ọ sịrị n'ụdị oge a ọ na-esi ezigbo ike mmadụ ikpebi ihe gbasara otu a ga-esi gwọọ ya na ihe ndị ọzọ ma ekpere enyerela anyị aka na-enweghị atụ mee ka obi ruo anyị ala n'oge ndị a nwanna Louis na nwunye ya kwuru na ha kpesịrị ekpere ike ọtụtụ ugboro rịọ Jehova ka o mee ka obi ruo ha ala meekwa ka ha nwee amamihe ha ga-eji mee mkpebi dị mma ha chọpụtakwara na ọ nyere ha aka ọ bụrụ na nsogbu abịara gị akwụsịla ikpe ekpere ị ga-ahụ otu udo Chineke na-enye ga-esi eche obi gị na echiche gị nche foto eji kọwaa paragrafụ nke anọ ruo na nke isii na-egosi ebe otu nwanna nwoke nọ n'akwa na-ekpe ekpere nwunye ya ejide ya n'aka e nwere ọgwụ ndị dị n'elu tebụl dị n'ebe ahụ obere foto dị n'akụkụ na-egosi ndị nche nọ n'ọnụ ụzọ ámá obodo na-eche ihe edere na foto ahụ sịrị kpee ekpere ruo mgbe udo Chineke na-enye ga-eche obi gị na echiche gị nche Jehova ga-eme ka ị kwụrụ chịm paragrafụ nke asaa ajụjụ olee otú obi nwere ike ịdị anyị ma nsogbu siri ike bịara anyị ihe mere o ji esiri anyị ike nsogbu bịara anyị nwere ike ime ka obi ghara ị na-adị anyị otu ọ na-adịbu anyị anyị agharakwa ịna na-eche echiche nke ọma ma ọ bụ na-eme ihe anyị kwesịrị ime otu ahụ ebili mmiri na-esi ebugharị ụgbọ mmiri na-ekweghị ya zuru ike ka nsogbu nwere ike ime ka obi ghara ị na-ezu anyị ike o nwere ike iwe wetụ anyị anyị atata onwe anyị ma ọ bụ ndị ọzọ ụta nwanna nwaanyị a na anyị kwuburu okwu ya kwuru na otu obi dị ya na-agbanwekarị ugboro ugboro mgbe di ya bụ Louise nwụchara ọ sịrị mgbe ụfọdụ ike ụwa na-agwụ m ma amalitekwa imetụrụ onwe m ebere iwe nwekwara ike na-ewe m maka na di m anọghịzi ya e nwere oge ndị ọzọ na-adị ya ka ọ mmadụ obi a na-agbawakwa ya n'ihi na ọ ga-eme mkpebi n'ihe ndị na-anaghị esiri di ya ike ikpebi ihe a ga-eme na ha mgbe ụfọdụ ọ na-adị ya ka onye nọ n'osimiri ebili mmiri na-eme olee otu Jehova si enyere anyị aka ma ọ dị anyị otu ahụ paragrafụ nke asatọ ajụjụ dịka e kwuru na Aịzaya isi iri atọ na atọ amaokwu isii gịnị ka Jehova na-emesi anyị obi ike banyere ya ihe Jehova na-emere anyị Jehova kwere nkwa na ọ ga-eme ka anyị kwụrụ chịm Pita nke mbụ isi ise amaokwu iri sịrị ma mgbe unu tatụchara ahụhụ Chineke onye na-eme amara n'ụzọ niile onye kpọrọ unu ka unu na Kraịst dịrị n'otu nakwa ka unu dịrị ebube ruo mgbe ebighị ebi gaa zuru unu n'isi ọ ga-eme ka unu kwụsie ike ọ ga-eme ka unu sie ike meekwa ka unu kwụrụ chim. ọ bụrụ na oke ifufe a na-efe n'osimiri o nwere ike ị na-ebugharị ụgbọ mmiri si n'otu ebe gaa n'ebe ọzọ iji mee ka ụgbọ mmiri ahụ ghara ikpu e nwere ihe ndị a na-etinye n'akụkụ ya abụọ ka o nyere ya aka ịkwụrụ chịm ihe ndị ahụ nwere ike inyere ụgbọ mmiri ahụ aka ka oke ifufe ghara ị na-ebugharị ya meekwa ka ahụ ruo ndị nọ na ya ala ma ihe ndị ahụ a na-etinye n'ụgbọ mmiri ka oke ifufe ghara ị na-ebugharị ya na-arụ ọrụ nke ọma mgbe ụgbọ mmiri ahụ na-agba agba otu ahụ ka ọ dịkwa anyị nwa ọ bụrụ na anyị anọsie ike n'ofe Jehova mgbe ihe siiri anyị ike Jehova ga-eme ka anyị kwụrụ chim paragrafụ nke itoolu ajụjụ olee otu ihe ndị anyị ji eme nchọ nchọ si enyere anyị aka ịkwụrụ chim? ihe anyị kwesịrị ime ọ bụrụ na nsogbu bịara gị eme ka obi na-ajọ gị njọ gbalịa ike gị niile ka ị na-ekpe ekpere na-aga ọmụmụ ihe ma na-ekwusasị ozi ọma ike nke bụ eziokwu bụ na o nwere ike ị gaghị na-eme otu ị na-emebu ma cheta na Jehova ga-aghọta otu ihe si dịrị gị ị nwere ike ịtụle Luk isi iri abụọ na otu amaokwu mbụ ruo anọ wepụtakwa oge ị ga-eji na-amụ ihe n'onwe gị ma na-atụgharị uche n'ihi gịnị ọ bụ n'ihi na Jehova na-esi n'aka nzukọ ya enye anyị ọtụtụ ihe si na Baịbụl ga-enyere anyị aka ịkwụrụ chịm ị nwere ike iji ihe ndị eji eme nchọnchọ chọpụta ihe ndị ga-enyere gị aka ihe ndị dị ka JW Library na akwụkwọ ndị ama Jehova ji eme nchọnchọ nwanna nwaanyị Monica anyị kwuburu okwu ya kwuru na o mere nchọnchọ ka ọ mata ihe ndị ga-enyere ya aka mgbe obi malitere ịjọ ya njọ dịka ihe atụ o mere nchọnchọ n'okwu bụ iwe n'oge ndị ọzọ o mere nchọnchọ n'okwu bụ ịgharịpụ mmadụ ma ọ bụ ikwesị ntụkwasị obi ọ na-agụzi ihe ndị e kwuru n'isiokwu ndị ọ chọtara ruo mgbe obi dịtụrụ ya mma ọ sịrị mgbe m na-ebido ime nchọnchọ m na-echegbu onwe m nke ukwuu ma ka m na-agụ ihe ndị m na-achọta m bịara na-ahụ na Jehova si na ihe m na-agụta na-amakụ m ka m na-agụ ya ka m na-achọpụta na Jehova na-aghọta otu niile obi na-adị m ọ na-enyekwara m aka otu a Jehova si enyere anyị aka nwekwara ike ime ka ị kwụrụ m ruo mgbe obi ruru gị ala foto eji kọwaa paragrafụ nke asatọ na nke itoolu na-egosi ebe otu nwanna nwaanyị na-atụgharị uche na ihe ọ na-agụ mgbe o ji JW Library na-amụ ihe obere foto dị n'akụkụ ya na-egosi ụgbọ mmiri etinyere ihe n'akụkụ ya abụọ ka o nyere ya aka ịkwụrụ chịm mgbe ebili mmiri na-eme ihe edere na foto ahụ sịrị jiri ihe ndị anyị ji eme nchọnchọ mee ka ị kwụrụ chịm Jehova ga-akwado gị paragrafụ nke iri ajụjụ olee otú o nwere ike dị anyị ma ihe na-agbawa obi mee anyị ihe mere o ji esiri anyị ike ọ bụrụ na ihe na-agbawa obi eme anyị e nwere ike inwe ụbọchị ndị ike ga na-agwụ anyị obi agaghịkwa adị anyị mma o nwere ike ịdị anyị otu ọ na-adị onye na-agbabu ezigbo ọsọ merụrụ ahụ ma na-etezi ụkwụ o nwekwara ike ị na-esiri anyị ike ime ihe ndị na-adịburu anyị mfe omume ma ọ bụkwa na ihe ndị na-atọbu anyị ụtọ agaghịzi na-agụcha anyị agụụ dịkwa ka elija o nwere ike isiri anyị ike ibili naanị ihe ga na-agụ anyị abụrụ ịdị n'ala hiwe ụra gịnị ka Jehova kwere nkwa imere anyị mgbe ike gwara anyị paragrafụ nke iri na otu ajụjụ olee ụzọ ọzọ Jehova si enyere anyị aka ihe Jehova na-emere anyị Jehova kwere nkwa ịkwado anyị abụọma nke iri itoolu na anọ amaokwu iri na asatọ sịrị mgbe m sịrị ụkwụ m na-amịchapụ amịchapụ Jehova ị nọ na-akwado m n'ihi ịhụnanya gị e kwesịrị inyere onye na-agba ọsọ merụrụ ahụ aka ka o nwee ike ị na-agagharị otu ahụ ka o nwekwara ike ịdị mkpa ka e nyere anyị aka ị na-emechi ihe ndị gbasara ufe Jehova anya n'ụdị oge ahụ Jehova na-agwa anyị sị mụnwa bụ Jehova Chineke gị sekpụ gị n'aka nri gị ọ bụ m na-asị gị atụla egwu m ga-enyere gị aka Aịzaya isi iri anọ na otu amaokwu iri na atọ Eze David nwetara ụdị enyemaka a mgbe ọtụtụ nsogbu bịara ya ndị iro a na-emegidekwa ya ọ sịrị Jehova aka gị siri ike na-akwado m abụọma nke iri na asatọ amaokwu iri atọ na ise oleekwanụ otu Jehova si akwado anyị paragrafụ nke iri na abụọ ajụjụ ole ndị Jehova nwere ike iji nyere anyị aka ma ike gwụ anyị otu Jehova na-esikarị akwado anyị bụ imetụ ndị ọzọ aka n'obi ka ha nyere anyị aka dịka ihe atụ n'otu oge ike gwuru David enyi ya bụ Jonatan bịara leta ya ma gbaa ya ume Jehova họkwara Elaịsha ka ọ nyere Elaịja aka taa Jehova nwere ike iji ndị ezinụlọ anyị ndị enyi anyị ma ọ bụ ndị okenye nyere anyị aka ma ọ bụrụ na obi adịghị anyị mma o nwere ike ịdị anyị ka ndị ọzọ hapụtụ anyị aka ka anyị nọọrọ onwe anyị o nweghị ihe o mere ma ọ bụrụ na ọ dị anyị otu ahụ gịnị ka anyị ga-eme ka Jehova kwado anyị paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị ka anyị kwesịrị ime ka otu Jehova si akwado anyị bara anyị uru ihe anyị kwesịrị ime gbasie mbọ ike ka ị ghara ị na-anọrọ onwe gị ọ bụrụ na anyị a na-anọrọ onwe anyị o nwere ike ime ka anyị chewe naanị gbasara onwe anyị nakwa nsogbu ndị bịara anyị iche ụdị ihe ahụ nwere ike ime ka anyị mee mkpebi na-adịghị mma n'eziokwu e nwere oge ụfọdụ anyị kwesịrị ịnọrọ onwe anyị karịchaa ma ezigbo nsogbu bịara anyị ma ọ bụrụ na anyị na-anọrọ onwe anyị mgbe niile o nwere ike ime ka anyị ghara ịnabata ụzọ ndị Jehova si na-akwado anyị n'ihi ya ọ bụrụ na nsogbu a bịara gị gbalịsie ike ka ị nabata aka ndị ezinụlọ gị ndị enyi gị na ndị okenye ga-enyere gị n'agbanyeghị na o nwere ike ọ gaghị adịchara gị mfe lee ha anya ka otu Jehova si na-akwado gị foto eji kọwaa paragrafụ nke iri na otu na nke iri na atọ na-egosi ebe ndị okenye abụọ gara leta otu di na nwunye n'ụlọ ha obere foto dị n'akụkụ na-egosi ebe dọkịta na-eke otu nwoke akwa n'ebe ọ merụrụ ahụ n'ụkwụ ihe edere na foto ahụ sịrị kwee ka ndị ezinụlọ gị ndị enyi gị na ndị okenye nyere gị aka Jehova ga-akasi gị obi paragrafụ nke iri na anọ ajụjụ olee ihe ndị nwere ike ime ka ụjọ tụwa anyị ihe mere o ji esiri anyị ike e nwere oge ndị ụjọ nwere ike ịtụwa anyị na Baịbụl e nwere ndị ohu Jehova kwuru banyere oge ndị obi na-adịghị ha mma ụjọ a na-atụkwa ha n'ihi ndị iro ha ma ọ bụ nsogbu ndị ọzọ taa kwa e nwere ike ị na-emegide anyị n'ụlọ akwụkwọ n'ụlọ ọrụ n'ezinụlọ anyị ma ọ bụkwa ndị ọchịchị a na-akpagbu anyị anyị nwekwara ike ịtụ ụjọ na anyị ga-anwụ n'ihi ọrịa na-arịa anyị o nwere ike ịdị anyị ka enweghị onye ga-enyeliri anyị aka otu ahụ ọ na-adị ụmụaka olee otu Jehova si enyere anyị aka n'ụdị oge ndị a paragrafụ nke iri na ise ajụjụ gịnị ka abụ ọma nke iri itoolu na anọ amaokwu iri na itoolu kwuru Jehova ga-emere anyị ihe Jehova na-emere anyị Jehova na-akasi anyị obi na-emekwa ka ahụ ruo anyị ala abụọma nke iri itoolu na anọ amaokwu iri na itoolu sịrị mgbe m nọ na-echegbu onwe m ịkasiri m obi ma mee ka ahụ ruo m ala ihe kwuru na abụọma nwere ike ime ka anyị chee gbasara nwatakịrị ụjọ na-atụ n'abalị nke mere ka ọ ghara ihi ụra n'ihi egbe eluigwe na-agba nna ya abịakwuru ya gụgụ ọkwa ya ruo mgbe ụra buru ya ọ bụ eziokwu na egbe eluigwe ahụ ka na-agba otu ahụ papa ya si kwuru ya mere ka obi ruo ya ala ọ bụrụ na nsogbu na-emenye ụjọ abịara anyị o nwere ike ịdị mkpa ka nna anyị nke eluigwe kwuru anyị ruo mgbe obi ga-eru anyị ala gịnị ka anyị ga-eme ka Jehova kasie anyị obi otu ahụ paragrafụ nke iri na isii ajụjụ gịnị ka anyị ga-eme ka otu Jehova si akasi anyị obi bara anyị uru ihe anyị kwesịrị ime na-ekpe ekpere mgbe niile na-agụkwa okwu Chineke ọ bụrụ na nsogbu abịara gị ihe mbụ ga-abata gị n'obi nwere ike ịbụ ikpe ekpere kọọrọ nna gị nke eluigwe ihe na-echegbu gị gwa Jehova ihe na-atụ gị ụjọ na ihe na-echegbu gị na-agụ akwụkwọ nsọ ma gee Chineke ntị ị ga-ahụ otu ọ ga-esi kasie gị obi ị nwere ike ịchọta ebe ụfọdụ na Baịbụl nwere ike ịkasi gị ezigbo obi ma ụjọ tụwa gị "Dị ka ihe atụ akwụkwọ Job abụ ọma na ilu nakwa ihe Jizọs kwuru na matu isi isii nwere ike ịgba gị ume Jehova ga-akasi gị obi ma ị na-ekpe ekpere ma na-agụ okwu ya foto eji kọwaa paragrafụ nke iri na ise na nke iri na isii na-egosi ebe otu nwanna nwaanyị na-echebara ihe ọ na-agụ na Baịbụl echiche obere foto dị n'akụkụ na-egosi ebe otu nna na-agụgụ obere nwa ya nwanyị mgbe egbe eluigwe na-agba n'abalị ihe edere na foto ahụ sịrị kwee ka nna gị nke eluigwe si n'akwụkwọ nsọ kasie gị obi paragrafụ nke iri na asaa ajụjụ olee ihe obi kwesịrị isi anyị ike na ya ka obi si anyị ike na Jehova ga-anọnyere anyị ma nsogbu tara anyị ọ gaghị ahapụ anyị Jehova kwere nkwa ichebe anyị ime ka anyị kwụrụ chịm ịkwado anyị na ịkasi anyị obi Aịzaya isi iri abụọ na isii amaokwu atọ kwuru banyere Jehova sị ị ga-echebe ndị ji obi ha niile tụkwasị gị obi ị ga-eme ka ha na-ebi n'udo mgbe niile n'ihi na ọ bụ gị ka ha tụkwasịrị obi n'ihi ya tụkwasị Jehova obi meekwa ihe niile ị nwere ike ime ka otu o si enyere anyị aka baara gị uru mee ya ị ga-enweta ike ma mgbe ihe siri gị ike gịnị ka ị ga-aza olee mgbe o nwere ike kacha dịrị anyị mkpa ka Jehova nyere anyị aka olee ụzọ anọ Jehova si enyere anyị aka ma nsogbu bịara anyị gịnị ka anyị nwere ike ime ka otu Jehova si enyere anyị aka baara anyị uru abụ nke iri na abụọ Jehova Chineke dị ukwuu isiokwu a agwụla